AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo ọma onye mụ na ya na-ezukọ ebela n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị nwanne m nwoke nwanne m nwaanyị na ohere ọma nke a nke anyị ji eleba anya n'ịtụgharị uche nke okwu nke ezinụlọ n'ụbọchị gara aga anyị kwuru okwu ezinụlọ ndị nwetara onwe ha na nramahụ site n'okwu nke nne gwara nwa ya nwaanyị lee anya achọrọ m ime ka anyị mata n'ụbọchị taa na ọ pụrụ ịbụ na nwaanyị a adịghị mgbe ọ ghọtara na okwu ahụ nke o kwuru pụrụ ịlụ ọtụtụ ọlụ ọjọọ megide ezinụlọ nwa ya nwaanyị n'ihi na ya onwe ya bụ onye site n'ebe a mụrụ ya buru ikike nke mmụọ ọjọọ nke na-achị n'ezinụlọ ha bịa n'ebe ahụ nke ọ lụrụ di ma n'akụkụ nke anyị chọrọ ileba anya n'ụbọchị taa bụ na mmekọrịta nke onye nkụzi na ụmụ akwụkwọ mmekọrịta nke onye nkụzi na ụmụ akwụkwọ gị onye mụ na ya na-atụgharị uche mmekọrịta nke onye nkụzi na ụmụ akwụkwọ bụkwa mmekọrịta nke dị ka mmekọrịta nke nne na nwa ma bụ nna na nwa ile anya gaa hụ na ụmụntakịrị a anyị na-akpọga n'ụlọ akwụkwọ ma egụọ ogologo awa ha na-anọ n'ụlọ akwụkwọ na nke ha na-anọ n'ụlọ gaa na ngwa ngwa ịkpọrọ ụmụaka kpọgara onye nkụzi onye nlekọta ha na ụmụaka aghọọla ihe etinyere n'aka onye nkụzi ma ọ bụ n'ubu onye nkụzi ilekọta n'oge ahụ niile nke ya na ya ga-anọ ya mee ọ bụrụ na onye nkụzi ekwu okwu dị aṅaa megide nwatakịrị nke enyefere ya n'aka ilekọta n'ezie okwu ahụ na-enwe nhuku n'ebe nwatakịrị a nọ ya mere ọ ga-amasịkwa m ma ọ bụrụ na ndị nkụzi na ndị nlekọta nke ụmụaka n'ọnọdụ ọ bụla ga-abụ ndị ga-aghọta ịna ahazi okwu tutu anyị ekwuo ya n'agbanyeghị ọnọdụ ọ bụla nke anyị nwetara onwe anyị n'agbanyeghị ihe anyị na-ahụ n'ime ndụ nwatakịrị nke anyị na ya na-emekọ ihe ma ụfọdụ n'ime anyị n'ihi na ọ bụghị nwa anyị anyị pụrụ imepe ọnụ anyị kwuo ọtụtụ okwu dị ilu na-amaghị na o nwere nhụkụ ebe ụmụaka nọ gịnị ka ị chere onye nkụzi na-eme ka m sị ndị nkụzi ụfọdụ gịnị ka ị chere ha na-eme mgbe e nwetara nwatakịrị nke na-anaghị aghọta ihe ngwa ngwa ma ọ bụ nke ọ bụ ode ihe ya ara ahụ ịgụta ihe nwatakịrị a dịrị mgbe ọ bụla ọ dabara n'ọnọdụ dị otu a ị ga-ahụ onye nkụzi ahụ ọ dabara na nwatakịrị nke nọ na nkega nke ọ na-akụzi a na-aghọta ihe ngwa ngwa ọ ga-ekwu ihe gbasara nwatakịrị ahụ a sị azụzụrụ bi ebe a ị maghị ihe ọ bụla ị nwekwana ike inwe mgbanwe na ndụ gị ma bụ pụọ ebe a ọ bụghị otu a ka ọ dị n'ezinụlọ ụnụ ọ makwaghị ihe gbasara ezinụlọ ahụ ihe ọ na-eji ewute m gị onye mụ na ya na-atụgharị uche bụ na mgbe onye nkụzi si otu a na-ekwu okwu imegide nwatakịrị gị lee nwatakịrị ya bụrụ nwatakịrị erubeghị amaghị m otu m ga-esi kọwawa ogo ụmụaka nọ na ya ma ọ bụ afọ ole ha na-anọ a na-akpọta ha n'ụlọ akwụkwọ onye nkụzi ahụ na-echefu na mgbe ọha ka ụmụaka ndị a ọ na-eji obi ilu agwa okwu na ọ ka na-esogharị nne ya n'azụ na-ebe akwa ọ dịbeghị onye chetara na a ga-akpọga ya ụlọ akwụkwọ nke a mere ka m chetakwa ihe mere n'afọ gara aga mgbe m hapụrụ ebe m nọ gaa ọrụ ịchọta ihe m ga-eji wee rụọ ọrụ eruru m ebe ahụ otu onye n'ime ndị bịara inye m okwu Chineke n'ihi na ụbọchị ahụ bụ ụbọchị ezumike nke ụmụaka ka anyị na-amanye ụkwụ n'ụlọ akwụkwọ ahụ onye nkụzi nke nwa nọ n'ụlọ ya ahụ ya kpọ ya onye okenye ndị mgbe nwatakịrị a gị na ya bi ji lọta ụlọ n'ụbọchị gara aga onye okenye agwa ya ya si hụ na nwa ahụ nke ya agwụla wepụ n'obi ebe ahụ achụgharịgidere m ya chụgharịgide ya ruo okwu elekere anyị anọ tutu ya bịa sị m na ọ lawala amaghị m na oruta dịghị ụlọ ngwa ngwa iru ugbo onye okenye mụ na ya so ma kpọ ya si enyi m gịnị na-agbarụ gị iru na mmadụ si gị na nwa gị na ya bi na nke ya agwụla gị wepụ obi na ọ dị ihe e ji nwatakịrị dị otu a eme ya bụrụ ihe na-enye gị nsogbu n'obi nwaanyị a ọ bụ chi nwatakịrị a mgbe ịhụ ka nwatakịrị a agwa ya dị otu ole ụmụ nke ya kwanụ ha dị otu ole ya na onwe ya bụ okenye ọ dị otu ole n'ihi na ndị nkụzi ndị ya amaghị na ụdị okwu a na-enwe nhuku ebe ụmụaka ndị a nọ na ọ bụ nwatakịrị akpọnyere gị ka ị were nka jie n'oge ahụ nke gị na ya ga-enwe mmekọrịta nke onye nkụzi na nwa akwụkwọ ọ daba na ụmụ onye ọzọ ọnụ anyị eghere oghe akọwọ kọwọ kọrọ nne na nna anaghị eme ihe ha kwesịrị ime ma gị onwe gị ele anyị ka na-ebido ndụ ebido mgbe ụmụ gị ruru n'ogo nke onye a ruru anyị mara na otu ụmụ nke gị ga-adị mgbe gara aga ọ dị otu nwaanyị ya na ibe ya na-ese okwu nwaanyị nke ọzọ asị ya zuzuru si ebe a pụọ ụmụ gị ọ dị nke isi dị n'ụlọ ọkwa ha chụrụ onye nke a gaa ebe a taa ha chụrụ onye nke a gaa ebe a taa nwaanyị ahụ lechaa ya ọ maghị ihe ọ ga-eme ya sị ya nsogbu adịghị mgbe ụmụ gị ruru ogo ụmụ m ruru ka m amata m ọzụzụ ọ ga-adịrị gị mfe ugbu anọ a na ha ahụkwa ya ma ọzụzụ ọ dị mfe anyị dum ga nwere ike ịkọ a ga-akpọga nwatakịrị n'ụlọ akwụkwọ onye nkụzi gị ikwu okwu gbasara nwa a ọbụna n'iru nne na nna ya ya ekwu okwu nke ga-eme ka nne na nna sị na ọ dịkwaghị ihe eji nwa ha eme ọ ga-amasị m ka anyị gbanwee agwa ndị a ọ bụghị naanị ndị nkụzi ị ga-ekwu okwu gbasara nwa onye ọzọ kwa ire gị nga ụfọdụ ndị nkụzi a ilebakwa ha anya gaa hụ na ụmụ nke ha kwa otu ahụ ka ọ na-adị ha n'ihi na ọ dịghị mgbe ị ga-anọkọta were ọnụ na-alalụ nwa onye ọzọ nke gị aga nke ọma ya mere biko ọ bụrụ na ọ dị onye nkụzi mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa hụ nwatakịrị ọ bụla a kpọtara nyefee gị n'aka dịka nwa nke gị were obi udo were obi dị umeala lekọta nwatakịrị a duzie ya ụzọ ọ bụrụ na nne na nna ya pụrụ iduzi ya ụzọ n'ogo ahụ ha ga-akpọtara gị ya ma ebe ọ bụ na ịbụ onye Chineke nyefeworo n'aka nye gị onyinye nke ịbụ onye nkụzi kelee Chineke were obi ụtọ lụọ ọlụ ahụ ị ga-ahụ na chineke ga-akwụ gị ụgwọ ọlụ obi dị m ụtọ bụ na ụfọdụ ndị nkụzi na-emecha na ndụ zite ụmụaka ndị a echere na ọ dịghị ihe ha bụ ọ dị nwaanyị mụ na ya lụkọrọ ọlụ mgbe gara aga ahụ ọkụ bịara ya ya aga ụlọ ọgwụ mgbe onye na-elekọta ndị ahụike pụtara ịhụ ndị dum enyefeworo ya n'aka ilekọta nwa okorobịa bịara hụ otu nwaanyị ya ahapụcha ndị ahụ niile n'ebe ahụ si nwaanyị abata nwaanyị ahụ banye na mbụ ụjọ tụrụ nwaanyị a ihe ndị mmadụ ga-ekwu egwu bịara ya ma ya ka obi banye mgbe o ji banye nwa okorobịa abịa kpọrọ ya wepụta ohere lekọta nwaanyị a anya nke ọma ihe a m na-agwa gị gị onye mụ na ya na-atụgharị uche bụ na nwaanyị a ji ọnụ ya kọrọ ma ọ bụ nne m ukwu mgbe m bidoro ọrụ ọhụụ ọ bụ onye mụ na ya rụrụ ọrụ mgbe nwoke a ji dechaa ọgwụ niile ya sị ha ọnụ ọgụgụ ego eji gwọọ nwaanyị a aga m ahụ maka ya nwaanyị a ya eju ya anya ya sị ya biko nwa m eweli iwe iji gịnị dee ihe dị otu a ya sị ya na ọ bụ ya bụ nwatakịrị ahụ ọ na-akụziri ihe ọ bịa ụmụaka niile lachaa ọ sị na ọ ga-ala taa kwa mgbe o metara ihe ya chọrọ ka ya mee na ọ bụ ya bụ nwatakịrị ahụ ọ bụ ibe ya ga igwuri egwu udonwa ya n'ime ụlọ si ya ị ga-arụcha ihe a m chọrọ ka ị rụọ tutu gaa aga gwuo egwu na ọ bụrụ na o meghị ya na ya gara enweta onwe ya n'ọnọdụ a n'ụbọchị taa gị onye na ya na-atụgharị uche ọ dịghị ọlụọma ọbụla nke lara n'iyi n'obi ụtọ ka anyị ji na-ekele onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ imele onye okenye ara ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ezi enyi m mara na ị nwere ike kụrụ anyị n'ekwentị ọ bụrụ na ihe ndị a masịrị gị bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị na 070-6363-7224. 070 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yahoo com maọbụ awrnigeria at gmail com n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ma ugbu a anyị ga-eweta abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị Oh! ndị ọbụ bụ Seventh Day Adventist Church Choir Maryland Lagos unu emeela na abụọmankunu nyere anyị n'ụbọchị taa nwa Chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot maọbụ awrnigeria at yahoo dot com ka anyị nọ n'ekpere ma n'obi dị umeala mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ka anyị gee manata nata ngọzi dị n'ime ya mmadụ niile ndị na-ege ntị ka onye nwe anyị gọzie unu n'aha jizọs n'ezie n'ezie anyị abịala ọzọ ịgụ ihe e dere na akwụkwọ nsọ n'ịtụgharị ịtụgharị uche na okwu chineke n'ụbọchị nke taa isiokwu anyị ga-esite n'akwụkwọ mkpughe isi iri na itoolu amaokwu iri na otu rue na iri na isii akwụkwọ mkpughe isi iri na itoolu amaokwu iri na otu rue na nke iri na isii ọ na-asị otu a mgbe ehu eluigwe ka oge were oghe ma lee ịnyịnya ọcha dị na onye na-anọkwasị ya bụ onye a na-akpọ onye kwesịrị ntụkwasị obi na onye eziokwu ọ bụkwa n'ezi omume ka ọ na-ekpe ikpe na-ebukwa agha anya ya abụọ abụrụkwa ire ọkụ ọ na-ekpukwa ọtụtụ okpue eze n'isi ya o nwekwara aha edeworo nke na ọ dịghị onye ọbụla matara ma ọ bụghị ya onwe ya ebokwasịwokwa ya uwe nke efesaworo ọbara akpọwokwa aha ya okwu chineke usu niile nke ndị agha ndị dị n'eluigwe wee so ya n'elu ịnyịnya ọcha na-eyi ezi akwa ọcha nke dị ọcha na-enwukwa enwu mma agha dị nkọ na-esikwa n'ọnụ ya pụta ka o wee were ya tigbue mba niile yo onwe ya ga-ewerekwa mkpanaka nke igwe zụọ ha dị ka atụrụ yo onwe ya na-azọkwasị ebe nzọcha mkpụrụ vaịn nke mmanya nke ọnụma nke iwe chineke onye pụrụ ime ihe niile o nwekwara aha edekwasịworo n'elu uwe ya na n'elu apata ụkwụ ya eze kacha ndị eze niile na onye nwenụ kachasị ndị nwenụ niile isiokwu anyị n'ụbọchị nke taa bụ eze kachasị eze niile eze kachasị eze niile otu akụkọ dị nke mere n'ọtụtụ afọ nke gara aga n'ala maleya maleya bụ ebe ndị mmadụ matara onye onye eze ha bụ ọtụtụ ndị mmadụ n'obodo anyị taa amagha ugwu nke rutere onye eze ọ bụ ihe na-ewute ewute nke ukwuu ma dịka akụkọ sịrị dị otu ụbọchị dị mgbe ndị nọ n'obodo Malaya ji na-eme njike dị iche iche njike ha sitere na na eze ha na-apụta ìhè n'ụbọchị ahụ mmadụ niile bụ ndị nọ n'obodo a nọ na njikere dị iche iche ọtụtụ na-esi nri ọtụtụ ndị na-emegharị ụlọ ha ọtụtụ ndị na-aga na-apụ ebe niile na-ekpo ọkụ n'ihi gịnị n'ihi na onye eze nke malaya na-apụta ihe ọ dịghị anya mkpu e wee daa sị lekwe eze apụtawo lekwe eze apụtawo ndị mmadụ niile wee gbakọọ ndị okenye na-ebe akwa ụmụntakịrị na-aṅụrị ọṅụ ụmụ nwanyị na-eti mkpu ebe niile ụzụ wee dị ngwa ngwa nke a na-eme ọtụtụ ndị mmadụ nọ na-eche ihe ga-abụ ọnọdụ ha n'ụbọchị ahụ mana eziokwu na eziokwu dịka mụọ onwe m gụchara akụkọ a atụgharịrị m uche wee tụgharịa obi m na ihe ga-eme mgbe eze nke karịrị eze niile ga-apụta ìhè onye ahụ nke anyị na-ekwu okwu ya bụ onye nwe anyị bụ chineke dịka akwụkwọ nsọ gbara anyị ama na ebe anyị were ihe ọgụgụ anyị otu ụbọchị na-abịa mgbe a ga-emeghe eluigwe mgbe ịnyịnya dị ọcha ga-apụta mgbe otu onye ga-anọkwasị n'elu ịnyịnya ahụ mgbe ndị mmụọ ozi niile bụ sụ ndị agha nke si n'eluigwe ga-eso ya n'azụ gịnị ka ha ga-eme dịka akwụkwọ nsọ gbara anyị ama onye ahụ nke ga-esi n'eluigwe pụta bụ onye kwesịrị ntụkwasị obi ọ bụkwa onye ihe si n'ọnụ ya na-apụta bụ mma agha nke dị nkọ nke ukwuu nke a ga-eji buso mba niile agha bụ ndị lekweghị na Chineke gị onye na-ege ntị ezi ikpe ga-esi n'aka eze ahụ pụta anya ya abụọ dịka akwụkwọ nsọ gbara anya ma dịka ire ọkụ n'ezie n'ezie okpu eze nke dị ya n'isi bụ okpu nke dị ọtụtụ ọ dịghị onye ọbụla nke pụrụ ịgụta ya ọnụ a sịkwara na aha nke ya onwe ya nwere ọ bụ naanị aha nke ya onwe ya matara a na-akpọ ya okwu Chineke gị onye na-ege ntị gịnị ka ọ ga-abụrụ gị n'ụbọchị ahụ onye nwe anyị ga-apụta ìhè na bara igwe ojii n'ala Malaya, ụbọchị ahụ onye eze ha na-apụta bụ ụbọchị nke na-eme mkpọtụ nke ukwuu ụzụ na-adị n'ebe niile otu ahụ ka ọ ga-adị mgbe onye nwe anyị ga-abịa mkpọtụ ga-adị ụzụ dị iche iche ga-adị eluigwe ga-etiwa a ga-emeghekwa eluigwe ọ bụ ezie na ya adịghị ahụ eluigwe n'ụbọchị nketa mana ụbọchị ahụ a ga-emeghe eluigwe onye ọbụla nke nwere anya ga-ahụ ya n'ihi na onye nwe anyị ga-apụta ihe na mbara igwe ojii otu a mba niile ga-ezukọ n'iru ya otu a ya onwe ya ga-ekpe ikpe ọ ga-etigbu ndị ajọ omume ọ ga-emekwa ka ndị ezi omume bụ ndị nwetara ụgwọ ọlụ nke kwesịrị ha n'ezie n'ezie akwụkwọ nsọ na-asị na onye ahụ nke na-abịanụ a na-akpọ ya eze kachasị eze niile na onye nwenụ kachasị ndị nwenụ niile ọ bụ ọkaka ọ bụ onye kwesịrị ntụkwasị obi ọ bụ onye na-adịkwa ndụ ruo ebighị ebi ọ bụkwa ndụ ebighị ebi ka ọ ga-enye mmadụ ọbụla nke na-echere ya na-enweghị iru abụọ ya mere gị onye na-ege ntị gịnị ka ndụ gị ga-abụ ma ọ bụrụ na jizọs apụta ìhè n'ụbọchị nke taa dị ka eze nke kachasị ndị eze niile ana m ele anya na ịbụ abụ ọhụrụ na iti mkpu ọhụụ ga-abụ ihe ga-esi n'ọnụ gị pụta n'ụbọchị ahụ ị nọ na njikere mụọ onwe m ana m ajụkwa onwe m nọ na njikere n'ezie n'ezie ihe ọma ga-emere anyị bụ na n'ụbọchị ahụ mgbe onye nwaanyị ga-apụta ihe na mbara igwe ojii na mmadụ niile ga-anọ na njikere wee tinye oke mkpu ahụ nke na-asị lee onye nwaanyị abịawo ya onwe ya abịawo ịkpọrọ anyị ka anyị onwe anyị gaa ruo ya nso dịka anyị onwe anyị na ya onwe ya ga-ebi ruo ebighị ebi ị na-eche na onye nwe anyị ga-akpọrọ gị laa n'ụbọchị ahụ ga-abịa otu nwaanyị sịrị na ọ ga-atọ ya ụtọ nke ukwuu ka onye nwe anyị bụ jizọs pụta nwaanyị ahụ bụ onye eze ngwa ngwa jụrụ ya sị gịnị mere iji na-ekpe ekpere dị otu a ya onwe ya wee sị unu onwe unu matara na mụ onwe m bụ onye eze ma achọrọ m n'ụbọchị ahụ ka m were okpueze m tụnye n'ụkwụ onye bụ onye eze onye bụ onye isi eze niile nke bụ jizọs kraịst ị pụrụ iwere okpueze gị tụsa n'ụkwụ onye ahụ bụ onye eze nke kachasị eze niile na onye nwenụ nke bụ onye nwe mmadụ niile onye nwe anyị nọ nso ịpụta ihe na mbara igwe ojii were onwe gị nye n'ụbọchị nke taa ka e dee aha gị n'akwụkwọ nke ndụ ka ị wee nweta ezi ụgwọ ọlụ nke ga-adịrị onye ọbụla nke mere ihe Chineke na-achọ dịka anyị na-emechi n'oge a ana m arịọ ka ịhụlata ka anyị were gị nyefee n'aka chineke onye nwe anyị anyị na-ekele gị n'ihi mmadụ niile ndị na-ege okwu a biko gọzie ha n'ụzọ pụrụ iche anyị na-ele na-echere ọbịbịa gị ekwele ka onye ọbụla nke na-ege ntị n'okwu a bụrụ onye a ga-ewepụ n'iru gị ya mere ezi chineke kwee ka udo gị dị n'ahụ mmadụ ọbụla n'etiti mmadụ ọbụla na ezinụlọ mmadụ ọbụla ndị na-ege okwu gị mgbe ahụ ị ga-apụta ihe na mgbara igwe ojii kwee ka mmadụ nle soro gị laa na nleze gị mezoro anyị nke a n'ihi na ịrịọ n'aha jizọs onye nwe anyị ka anyị nye eze kachasị eze otuto na ọjịja mma nsọpụrụ na nkwanye ugwu nke duru ya dịrị aha nsọ ya ruo mgbe ebighị ebi n'aha jizọs amen imeela onye mgbasa ozi pete Ikonta onye mere ka anyị ghọta na-echekwutara anyị na eze nke kachasị eze niile bụ chineke onye kere eluigwe n'ụwa chineke onye kere anyị imela onye mgbasa ozi na-echekwutara anyị ka anyị wee mara n'ime afọ ọhụụ a na obi anyị na uche anyị niile ga-anọ ebe chineke nọ imeela ezi onye ọma na-ege ntị anyị na-arịọ ka ịhụnanya chineke ngọzi ya na amara ya bara Pita Ikonta onye mgbasa ozi na ezinụlọ ya ụba n'aha Jizọs amen nwa Chineke ọma na ekentị ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na agbagojugị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na ekwentị na 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ige oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo ezi enyi m ọma na-ege ntị ama m na Chineke ga-anọnyere gị ama m na ọ ga-agọzi ezinụlọ gị site na amara ya o meela ka anyị hụ afọ ọhụụ a arị ekpere mbụ mgbe anyị na-ege ozi ọma ndị mgbe anyị na-achọ iru Chineke anyị ga-achọta ya n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo